lẹ́rí ní tú fọ́ọ̀mù náà. ọ̀gá ọ̀run náà na okú ànyà anyakẹ́ anya ní okú à na ká anyakẹ́ náà bá mi. lọ́ọ̀nù máa ń jẹ́ iná kára mi. báyìí náà jọ òtútọ́. anájọ òtútọ́ àtàwọn èsì omi tó bá yẹn wọ. ọ̀nà nọ̀rọ̀ àwọn ètò òrìkọ nọ̀rọ̀ àdín náà ọ̀n nọ̀rọ̀

n'afọ akara nso mo ni nsọm na nsọm na nsọm wee nso apịjọ wee no laara ini ha ya tu baza di kia mu tu ona mu na dọ ọha ya wee no nso apịjọ a na-ama na ti ama na japuruka na puruka nwere ndị a wee dị na-aba na mgbaji na da puruka ọ na-apụ dɔrɔ wa bɛ deri ni ŋun dari ana awɔ wa mi di kiya mutu ɛŋɔ nan sɛnɛ ka awɔ rɛ nan kɛ ɛŋɔ nan kibiri kyɛ o kɔrɔ ni ne nan ne tso je akɔ kakiri ti bolo ana ɛvlɛ ọ̀nà tó pàkó wọ̀rọ̀ pàkó rẹ mọ́nà wà gàrà ibi tó lè shift lẹ́jọ́ náà kó ìdí àrùbá àná kéwì àná bìtàfíìs rẹ́pẹ̀fúlà and everything àná kẹ́mi. Ilé-iṣẹ́ has become standardized the modern life another kó láìsí ilé-iṣẹ́. kuma ayi ɗan hana kɔ ɛgbɛn na nili a fi ra ano kɔsɛ sɛ nkɔli si tan usman ibn fudi alayhi rahmatulah mujaddid al-qarn the only relevant story ni in century and i kuma tɔni akɔlɛ kan naa kabi yɛ akɔba ni. usman ibn fudi ọkà ẹ̀yìn ní sáhàtì jihad lọ́nà wọn náà rán kọ́nà rẹ̀ kì í ṣètàn àtọ̀wọ̀ lónìí tó ọ̀nà kẹsẹ̀ ìtàn fẹ́ẹ́ mẹ́dọ̀ àtọ̀wọ̀ òyìnbó usman ibn fudi ayé ọ̀nà yẹn àná ẹ̀hún nóòrò làbùsọ̀ọ̀ lọ́nà ó lè kìí ṣe ìtàn fẹ́ẹ́ dọ̀ àtọ̀wọ̀ as far back as eighteen something by early nineteen. n'aka ama n'ụrụ nọ site nke ọ na-atụwo di wa ebe mee ụkwụ na-arụkọ na ome arụwa na-ekwudo n'ụwa m sịdagwa ọnụkwa atụwa ankụma eke arụwa na-ewe na anyị mụkọrọ n'okpuru tabi dọla kụkụrụ anyị pọp di omorika onye omorika sọlọ alụsọlọ dọọbara atọ ọka ya na ịnị ịsọ nọ ka anyị na ndị ọka agunke design eti acceptance fún wàhálà eti ka bóòlù sílẹ̀ yá. ilẹ̀ quran dọ̀ọ̀kà zánì anáwó ẹ̀yìn dá ọ̀ka we are seeing clear manifestations of although ọ̀dọ́ are abẹ́rẹ́ nínú of wọn. hasan riba imam kari ọ ile che opo ọne braka ile ananyi duda ka ọnụ biri ile na na enyi duda aka na ahụ okporokoto na emiri dị ọkpọrọ na okporokoto na elu ekwu ekwu esi arụwa ọbụ ekpe kembiri na ji hutu ba bụ ọnụ aka uwe na na da eh, na

ìjọ náà kọrin náà bẹ̀rẹ̀ tọ́ nìyẹn dọ́ọ̀ náà rẹ̀ sọ́n náà lọ́sẹ̀ ọlọ́dún abẹ́dẹ́ rẹ̀ ti yọ tọ́ọ̀rẹ́ kàrà wọn. ẹ wọ́n lè nẹ̀rọ òmùrí ọ̀sẹ̀ rọ ìkùránì wọn bẹ́ẹ̀ ìkùránì ẹ máa ra inú ẹ máa báyọ̀ ayi mi bia ka ŋuna yan a ma kya ŋuna ŋuna kura yan ɛn ni kura ni nan kura ni ŋuna kubu nan sam is economic way of life is devoid of quran political way of life is devoid of quran social way of life abuwaiyan is devoid of quran then ira kuma wọn tó wọn kì í yàn nàbùn. da ya fara inne masu kurani ne ko ta zai duk sala sai wani ne wani na lie down amma da mai fashi juwa ya so sai wani na su kurani juwa ko ya kurani a wani na yau na a wani eh kuma kuma ko to ana juwa na wode na ne ayi kan na kusala da ba wani na kane to mun ya mama na ne bẹ̀rẹ̀ ní ìlú náà ká káàbìrì àká ní káàbìrì máa nà máa kẹ́ kẹ́rẹ́ ti pí ọ́ káàdì bí àtìkúlẹ̀ náà kẹ́ dé mix haput baatin wọ́n lẹ́sẹ̀ bísọ̀ lápapọ̀ baatin àtìkúlẹ̀ náà kẹ́ dé mix kófòrò with islam máa kà ní inú yẹn ní nẹ́mẹ̀lì jù wọn nílá ní ìlànà tó àkúrẹ́ yìí wọ́n nù yẹn náà láàrin ní àyàtò bárùbárù. ẹ̀wọ́n ìlẹ̀ náà máa na lè sọ dàrẹ́ tó wà rẹ̀ tó lórí ìdìnnà náà dàrẹ́ náà fún ọ. àbọ̀ mẹ́rẹ́ àdàrẹ́ ààrẹ sọ dàrẹ́ ilé sọ ìnáwó dàrẹ́ ìwọ́rẹ́ mi nínú ọdọ ọ̀rẹ́ yìí. ẹ̀lọ́dọ̀ náà ká kú ẹ̀sẹ̀ wọn lọ sí tóun yàn dé àká gbúdọ̀ nù ẹni ọ̀sẹ̀rẹ̀ kọ́ nọ̀rọ̀ ọ̀sẹ̀rẹ̀ kọ́ yẹn nẹ̀rẹ̀ nù ní dọ́kọ̀ bọ́ọ̀fì. and ní sọ ẹ àbọ̀ náà mi dé òru kaka ní ìṣẹ̀fà à ń tó ń lo àgbo ìwọ̀n inú ń tó ń rí mi yẹn náà pọ́lí àti wẹ́ẹ̀mì àkà. I want to understand yes opposite ọlọ́run náà lọ́wọ́ kẹrẹ̀kà bá a sọ́la àwọn ọmọ àbúkà kẹrẹ̀kà yọmọ kìámẹ domori kò ń gé ní ọ̀dà náà jẹ́nà opposite abẹ́ àwọ̀ wẹ́ẹ́ kúrò máa tún nàzálíkà nìmọ̀ yẹ kí wà ẹ́ قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا أبي أبو أبي تنين ويولا ameni nkuta malam okuntu muri oje to nkuta e nkuta malam agoko na nkuta e a afton e be omude munya mana tura hama nhule wani e wa ayi no do irade nda ku malaika ga hore de inu kuto no da da kene إلى يوم القيامة and mark as recording now recording na by now he recording na one ye juni so wow why your boyfriend girlfriend record for me so wow why your ka me propose and miss kamanyon no kanyon record for me and the, punishment and the big one and onye remedi ewere tumbada ọrọ na do hụ na do wele si ha ọrọ na dọla wee si ina wee ina wee asọla wee ku ina ụtọ ọhụrụ ya no matter how much na la gawe kwa ka ya anyị am dai ne wale ro ne do kwa wa alaikum salaam. wele lɔlɔ tó kɔ anyɔn nye dzokɔ make it later. by all means ìlànà yẹ kɔ by all means wey go make it later, with dada dada na kutu pɛn bɛyɛ nga fi gbɔdɔ nya jɛ o da jɛ wɔli sɛri atam da o yɔ do ami halal kɔitɔ.

ano no billahi mashallah hayatu barza wiya na ukidoi da bo kwel buburu da dera da wewe ina ila yom kiyam kuma in kiyama no tibuna son ya no no ini kiyama asale ken yom kiyama da be ni ina ina da ya complain ka do mo ma he ni ja bo ka ko da bo ee oyela laari nira na ki gbe ne ọ̀nà tí àkókò yẹn ń yíṣọ́ fẹ́ǹsì bọ̀dá wà ká ayélujára àgbàgbọ́ ká òmùrí yẹn nínú akọ́nyé sẹ̀ ìyàgbọ́ àbá ọ̀rọ̀ ìyá sọ̀nà òmùrí ọ̀rọ̀ laari sọdá káyọ̀ tó mórí sọ̀rọ̀ sọ̀rọ̀ òyà sẹ̀nẹ̀ náà òyà náà ké ọ̀sẹ̀rẹ̀kọ́ náà ọ̀sẹ̀rẹ̀kọ́ yẹn náà ọ̀nà and inclusive àbọ̀ rẹ̀ gàdá àti rẹ̀ kọ́ ẹ̀sẹ̀. from every akido noimi wani ni akida tutubiya anyile ale anyile kɔjɔ ŋota abisɔri ile kɔjɔ ŋota do wo mo yi ya salam wa wa ibita wa bi ɛtɛlɛ wa ekele ibi tɛli ka ile kɔjɔ ŋota wo mo yi gbogbo de ti na ka

because of the fact that hakika ake ẹwọn náà tẹlẹ kọ náà ọmọrí wuli ẹni sàn ọmọ yẹn sábì yà turuku náà aka ọkẹrẹ ọmọ yẹn zindiku ọrọ mi ní iná kan turuku ọba zindiku ọ̀nà sì lè ní tó ẹdá àmọ́ sá akakọ káyọ̀ tẹlẹ ọdún ẹ̀mí sáré bí abọ́ dákàrí huwa lukulu wà lẹ́yìn lukulu wà ilẹ́yìn lukulu wà huwa lukulu wà kulu lukulu ẹ̀rẹ́ wọ. ama ni ni akẹ́kẹ́ ẹ̀dùnmá lẹ̀ ní ìròyìn yìí <laughs> iná kì í dé náírà bẹ́ẹ̀ kú sí ẹjọ́ dẹ́ ya mẹ́ kòmórì mi àǹtà lukulu kòmórì ẹ̀wọ́ bá ti sàmì ẹ̀wọ́ bìí ẹ̀rẹ́ ẹ̀wọ́ bìí kọ́ ẹ̀bẹ̀ ẹ̀wọ́ bìí tó ìjẹ́ ẹ̀wọ́ bìí yìí ẹwà kó pan ẹwà wọ̀gá ẹwà abẹ́rẹ́ tán. wọ́n ilé ìkàlùkùl ẹ̀dá wa àti sáárà rẹ̀ tọ̀lùmọ́rú tọ̀lọ́ ẹ̀mí ti hẹ̀rẹ̀ títà sí abán mmata aparapapa awẹ́ abán dáwà rẹ̀. wọ́n mi ní kàlùkùl ẹ̀dá wa àti sáárà rẹ̀. وعليك الكل I have upon you بمعنى أنت عليك إما وأنا لك عليك إما على سبيل الوجوب كتب عليكم بمعنى وجب إن الصلاة كانت على المؤمنين بمعنى كانت واجبا على المؤمنين إلى ما يكون ɛda ka aba abo ɛda ka oyin kɔ kan mun ka bisa aba abo yɔ ɛmɛ ɔ ale yi kan ko ɔ abisa yi ti against you ɛn e, o tun sɔrɔ kisari quran hujjatu laka ale so e, <laughs> wa ka ale kan kun ɛ i bɛ kafa ma la wa an ta likuli. Umuri, you are for every person. لكل أنت لشيطان أنت لمسلم أنت لكافر أنت لمنافق أنت لهيرة أنت ل أقول لك شوف هيرة دو كودو ودو كأونا رأي أونا ركون هو هيرة نمري ونبان أوكي نبأ هو هو ماذا؟ ها <laughs> وأنت وكل لكل إيه وكل لكل أعبدك وكل كل سورة أنا إنا كده نن آه هنا في ركويس حلال إيه ilé náà bá fi ṣe eré akẹ́nà káàkiri kan ṣe haram náà báwọn wàá kùn ẹ́ bẹ́ẹ̀ dé tú jẹ fáwọn. But then I was like, I after uh, everything is omodi. Then, in a kid uh, that in the car, mutua, that the gala is the question. The question, and then you have to mẹ́ta ti rẹ̀ ní wọ́n àtá wẹ́ẹ̀sì àmì anyị ọ na anyị mụ walada akụ mụ walada ọrụ ekeka ama medina mere medina ọrụ ka anyị mụ walada woman anyị onye na onye anam nika ọmụtụ ọdọ ozi na ya na ikwu ọ ikuku nọ na mbụ anyị ka aka kwọrọ dị kewere ọnụ ọkụ okporo kedu ọnụ otu omori dị ọrụ mekwa okporo then wee wee iwe ahụ wee ka anyị mụ atọ na be ahụ ebe na enyi imam darul hijra imam malik alayhi rahmatullah do ka aka ari hadith on ridan ridan have the other from us because when man to him when ono na kan o ma da ba ana bi na adi ali ali kon alayhi salatu wasalam yomul khaybar don aljanna kisar nikah mutuwa haramun ila yawmul qiyamah lẹ́nu àti rẹ̀ wọn ya àwọn ẹ̀yin nọmba wọn àdáyé nọmba tù àwọn àwọn mẹtò tì lọ àmọ́ àwọn ẹ̀yẹ kàbùkù wẹ̀ ọ́n mi dọ̀bà ọ̀ka ihun tí ó mú àrẹ wọn náà wà ọ̀ka. àhàdì nìkan àwọn anyị gbara jiri iri rinyiri rinyiri anakuko zai mutu wani yake ne an nikahu shigar nikahu shigar ana rabi na rai mai dam islam ko kozi nikahu ini ka word shojigaw and ma shojigaw ila more yeko ọka ẹ̀rọ dẹ̀ bí mo ṣe orí mo ní And then promise that you know you didn't have time. And that's all. Or you need to guard all your sorry. Shojenye ojenye na onyara na onye onyeza na onye ne onyeza osiga ne and this emre emre ude wa to nyeza emre to nyeza ho ta exchange dama ninyo lele ani ni dáàbò yín nìka nìka èrè ní december dọ́wọ́ wa span out including motor and asọ́nyọ̀ nílẹ̀ yìí ẹ̀yìn lọ àbẹ́ ní quran kárí nìka motor ayé ní ní èrè àbọ̀ wọ́n má sọ̀tà tó ń bí be wọ́n má sọ̀tà tó ń bí yìí òmùdó nyọ́kẹ́ náà yẹ ẹ̀ náà ń tàṣírò náà yọ wọ́n má sọ̀tà tó ń

anyị rei anyị rei ị nọ anyị rei temporary marriage whatever ị nọ bẹẹni màdọ lọtẹrẹ ẹnjọyìn tó wọlé ẹka mama samta tó bíyì ní hùnà àbúrò desire ayélujára ọ̀nẹ̀rẹ̀ ayélujára ayọ̀ enjoyment sísè Eke yie anyi edemere aka ablai na bab. ọkara onye kiw na ọtụtụ na anyị silas na nke sorry ablai na bab na akịta mmasị amusacha obinyimị hụ na. Ila ajadu musama. Batu hụ na ọjọọ ọrụ na parida eya ụwaa. Ee, a mụrụ nyere nkwa asatọ na to wa ta tuna sanan dan abula na kafir nan wani bai da sa sa abula tuna ba su wani ka ka ọrẹ yìí lè nàn kí sọrọ ọnu wa fi mi na ọnu nye enjoyment to some time lọrẹ wúrẹ wọn tí sẹdá kẹmí ya. na third word tẹlẹ ti story náà kẹlẹ wẹlẹ story náà náà wẹ ti rẹ wẹ tó kọ ẹ lè abdullahi bin abbas manika what was the reaction amekokuru asoka then owo take part one back awo take am láàtú canada cause problem wẹẹrẹ rẹ iron water sọrọ hatan frankly ẹni nìkan àwùjọ ẹ náà then africa dẹkẹ nẹdọ ibu na back kí wọn ní knowledge and wọn knowledge and lọsùn yẹn what's the business well.

anaghị n'aka ni anya okwu anya na amara dị n'ebe dairetireta daireti dị n'ika daireti ka amụọ ọrụ achị n'ebe dị ọrụ were taịrị daka ayọ ndị ụmụrụ nsọ bụ ọzọ sọlọ nkwere ọzọ enwe ọ na-arị riba situation ọnụ na mpụrụ dịka ọmụ riba ọrịrị e riba alaaki riba riba bi riba mala ɛyɛ kunu mpɛntan sana yɛ riba riba agogo a nisɔn ni se nwe nam domori ti yɛ wa halalahu bɛya wa halama riba omori kɔnɔ ɔnà halali transaction wa trade wa mɛ nyɛ wɔn yɛ business ama interest dɔɔni mɛ ki ɔnà usury dɔɔni mɛ kɔ haram egbɔ bɛ yan. manyi nje kere dɔ nye tura bɛ dɔ yi wuli ba onye ne nye nje kere dɔ tura dɔ ba ebora ada yi ke mi ebizi ama yi ma nye kere nimisi okɔ asiti wàásù tó wàárẹ̀ bu hundred naira ɛnna òfin wọn lójú àtúwẹ̀ náà wàásù seventy naira thirty naira báyìí.

ɛho danyɛ ɔna asum naa ara so oye ya na aro ya na ɔyɛ ok nesikama ama owurɔ na emire sukuu ekemere partner awo na partner yi bi let's assume. dɔk fifty ok fifty thousand na so ɔbɛ tɛ ɔgbɔnu ari bi asian two to one resho two to one ɔyɛ tuma kana edu ari akawo ɛhɛn gɛrɛ de tɔjú ele ɛwà ti seventy naira

ka ọ dị ọ dị next year okay ohuhwe wàá tọ́ mi iná kanú 100 bá hundred naira ọ̀hún ti máa dodo one fifty ọ̀nà wẹ́ẹ́ kò sí rẹ̀ áàtì náà sùn wọ́ọ̀tì náà sùn wẹ́ẹ́ ní ìtura wa ọ̀ndí àyíká ẹ̀ kúrò ní na ọ̀yìn náà e wàá tọ́ mi iná kanú tó fi one seventy báwọn and hundred naira ó ti yọ. wàá jọ mi iná kan ní six months then two hundred naira wọn tó máa ní tí àwọn ìdáyọ ìdáyọ ìdáyọ. ọdún náà ó ti tó wo ewu náà àgbẹ̀ náà ti sòwò iná máa hàn lánàá báàgì yẹn ni ọ̀rọ̀ máa fi tó ọ̀hún. na ìhẹ́ àárẹ̀ ní short lè dúdú lẹ́bi yàrá for understand. ìyá wọn bí ẹkọ nyere thirty naira ó ní dọ́nà ẹ̀kọ́ tó lè naira ó ní. ada mẹ́rin ra mẹ́rin òbí. tó wọ́n wọ́n wọ́n ọ̀nàmọ́rí yìí kó nyina ndé màá nà sẹ̀rẹ̀ sàn ndé àjẹ́ kẹ́ mìíràn wọ́n tán. wọ́n àjẹ́ kẹ́ nàá ti ń bán. bẹ́ẹ̀ ayọ́ mi dé wẹ̀yìn. èyí ti lé lọ́la. that can ask of 50,000 yeah. Then that 1,000 now, we was a hold up. That's why we're going to do So that they continue to be richer and you continue to be poorer. Then every transaction, on and then buy only Nigeria and Puerto Rico is Nigeria progress. What only up to now, they use this Nanya and then a canoe accrue. interest na nà na náà e onye e ya pè ọ̀ní èyí pè di èyí nyú pè àǹtàn ẹ̀kẹ́ hàn ọ̀nyẹ́ kẹ̀hẹ́ yìí zọ. so ẹ̀wọ̀n náà mà nbà ẹ̀wọ̀n kẹ̀hẹ́ nọ nẹ̀ nọ ahẹ́ nẹ̀ nọ ndị mà na ẹ̀ nẹ̀ nọ tí ki ya hàn ẹ̀ tó gbọ́dọ̀ ahẹ́ ni àwọn ẹ̀yìn kú na ọzụzụ ka adịrị tụọ m anya ọkụnrin nyere na ya ka dani bìrẹ dà lẹkù ni ẹ ń sẹba kátó mi wuyì mi ní gbẹ náà ní na àrẹ sẹ ìgbọ owó yà ní ẹrẹ àrẹ dùrọ dọkọ náà sọ wọn lọ sí wọn dẹ náà rẹ lọlá àtọ wa ní fún nke tìǹda na kò yà fún hundred naira dey serious ẹ̀ yà dé bù mo lọ dọ̀ ọ̀rẹ́ àná tó mi lọ lọ́ra ká kòrónà lè kú kò yá nígbà lè kú kò yá ọ̀nà is equal to eri òzèlè ní òzì ẹ̀rí òzìzẹ̀ òtútù sáìsì òtútù ní ọ̀dọ̀ ni ẹ̀sáré o okay ibi ne ni nyuze tare uturuke ba ani byo non ananyi mihuna na uturuko nyanzo ba ku tolo ponyanzo ay e, kono ni kubu re onare yo evi non ko we e won e, no aza evi jaka kitro laki awo dari kwa nira then worry the you have committed this thing and oh no no the lead in your knowledge

sọmọtọ ni wọ́n yọ ọ̀nà na la yọ azabá pẹlẹtẹrẹ na náà na ni yìí náà àfẹ àrùwọ Wama ẹ wọ́n má yọ azabá ni mi kàbíìrì ìsẹ́mẹ́ta àti wàhálà ẹni kúta bóró ẹ̀ náà ẹ̀ ama كان لا يستنزف من البول وفي رواية لا يستقر من البول نو نايك او ما همان هوني او هنكي انيو تكو اري ما ما كان كذنيا رتابا eh afirka ta ba da ni ba wuyar warwa da da ka fi

The problem is squat. One squat etere, two yàrá kwete etere hihi mi. Dọọ na ehu nwụrọ. Anene na enyije ehinye da dọọ ije dọ da anya na abdo rihi da kọkụ ma na ihe keni keni ahụ. The bladder will not stop produce Tụọ anya mụ yi na anyị fere da mụ onyanika ọhụrụ onye nọka because kọlụsị wike nọdọn onyanika meke onye problem nọnyi ọhụrụ mesara ka onye enye ọma jenere tọ ịdọba anyị rụhị ere ịmara ahụ dị onye ka nwa ama na ihe ejuma na-ekwuzi eme ọwa eke ịnị nri ewi kweta m na ịmanụ nye sojọ na m n'onye ka dị n'ozi nke anya na-ayị ebe nwa ebi nke anya na-ayị ebe fọrọ dị ọtọ m na o mebe fila bụ egwu yutu But in as much as what are you our blood of blood produces more urine. So he now are out of our house. And I love you. So any higher to birth, only another hour, any kuta or rain. And other in kuta, unto Muhammad sallallahu alaihi wasallam. Okay, when in nine. ta abẹ́ ha ahụ ẹ̀ ń fẹ̀ra ọ̀zọ́ ahụ àjẹnú ọ̀zọ́ àwọn ní sọ́ọ̀rì àjẹnú. anyị arụhụ amụnya miduguri ọka ka onye dụ diskọva mmụọ anyị ụzịza na ụzịza na-ezi nne na-arịa ne ma ne kuta ki ma na ka ba wa so je no danye ide no ku li ogore zo en ma na na na ru dem na de ne ku ene to awe en ere man ko de ne ko ba ne na de na ere ti zo a tutuka ukwele wene tizon adukwele ne tuka enwa na eka waye nkabile ne ne ko ya ban sai muliya ene wene hizon yona ni interpreter ni ka maru ne be ya onye ba wo oni kabile na na ebe na me because maru awo afema awo wo ho jojo ama ọnụ àjẹ̀nú kẹ́nẹ̀rẹ́ ẹ̀wọ̀n àmá ń tó wọlé àgbo mùjíza mùjíza ìtọ̀mọ́tòpọ̀ ní múrí mi sáà sáré dáa o léèrè ẹrù nìkú èrè kẹ àgọ́ ìjọ òwò lè rí wa àgbo kó wọlé ẹ̀ ní ẹ̀rọ rẹ̀ àrò is ẹ̀yìn ẹ̀tẹ̀rẹ̀ wà. ọni bẹ na nyami ma ọdọn ọyọtọrọ yẹ na aka n'ọdún yẹ ba no problem ẹnẹ sẹnẹ mi ka fún yàrá nìyẹn nítorí ma ni jọ awọdà anabẹrẹ rẹ lọmọ ni jọ ọdún ni ha yẹ ba lọkọ nyàwọn kutu ọrụ lọrẹ na ọ̀n tó wùrọ̀ sọ́là tẹ́lẹ̀ mụ nínú. Dọ́kà ẹ̀ yàrá tóóró dàbí ní ndị o, mmiri wa hẹrọ hẹrọ àìwá. Àbí ọ̀rẹ́ fẹ́ wò yọ. ya kọ́ ní ìwòyà. Àti ní sunu mo ń tó mo rí. Wọ́n yìí kà á kẹ́ ẹ̀ lẹ́gùn náà mìíràn. Sọ ɛhɛ ɔbɛn na ɛka baabu ka abɛɛ ti nyɛ mu yɔn and dɔɔlɔ to hɔn ɛhɔ nɔn dɔɔlɔ ndɔ mori hin ɛyɛ e nyɛ ɔne eziku no ɔntu mu resɔla mɛka ɛne adi zɛn ke man ahabba lekɔ allah ahabba allah lekɔ ahu waman kariha lekɔ allah. كره الله لقاءه هذا تونا كا اي تكون نغيرو مريم تمريو ليس كن واغيرو أنا تونا كو اي او كن نغيرو مريم umeru norei kore wagero ẹ̀hùdọ̀ làátò ẹ̀yìn mú sí kòwésù ní èyí àá fún mi dúdú ọlákàtẹ́ ń bọ́rọ̀ dùsù múlẹ̀ wọn náà kí a kọ̀ ọ̀rẹ́ náà múlẹ̀ lórí ìsọ̀nù gẹ́rẹ́ o. aisha radiyallahu anha dohon to murisi sallallahu alaihi wasallam kaka kulluna nahahu min al-maut abai ye jamu yezi ke su don to murika he oko murisi anyi debe ti do kwezi kidoi ona gere muri do kwezi kiya mora kwete ona gere muri amaka bili wa edu mukuta wana e ka kidoi Ahiere ta aha, ahere ta aha, ọmụrụ i, eku ama, ịdị ya na so etu, ọmụrụ ka anere ma maa. O, o sikọrọ na gere ọmụrụ i dị ọnụ. na ihe ṅụọ ya. Aba ọ aba na ọrụ ka ya masọrọ nri, bi abaduwa ka, ya nye ta ọdọ ọdọ ya ịga na gere ọmụrụ i, ụgbọ mmiri na leesịa ọrụ ma ina ọdọ oríṣi omorido ọṣọ tí náà ẹsẹ rẹ. barra ẹnna kama ni kaakẹ nẹ yéésì kàkà because ẹ ń wọnyọ ní àká ẹ ha ẹnu ní ọtá ẹmẹ sọfúlà ọtá that is the next abẹ awa so this is the next ẹ hàn nọ wọn náà wòká atrai pẹpẹkì wàdàkà ìlànà ayọmọ kìí àmọ dáàbò ìwà. economy inevitable. So ọ̀rọ̀ àwọn ètò àjò cross nínú ọ̀dà ìkẹsàn-án kókó tọ́ọ̀nì ohun tó mú ìsọ̀lá ìsọ̀lá mọ́ka yìí alkọ́bùrù rọ́ọ̀dọ̀tún min riyadi janna aw hufarun aw hufaratun min hufarin naar ok ìsẹ́ náà ìkùtù à àpàṣọ́ọ̀nì ọ̀. ògbàjọ́ mi inú gbàjẹ́ náà kì í náà jẹ́ nà lọ́kà àbíké gbogbo mi inú wùlé ni gbogbo wùlé ni yìnyín nira nù tòlówó kò mọ ní ìjọ ká àhàkèrè then daa yà ẹ̀rọ dà dèndé ilé ìwúrò nù rẹ́bà nàárẹ̀ ọ̀dẹ́ nígbà ọdún ọ̀rẹ́ rẹ̀ so and uh, everything worry wahala wàhálà anuma ẹni wàhálà poro do àwọn ní ẹ̀dá òye òmùrí hàn náà ni àbẹ̀ ń wọ́rọ̀ òmùrí hàn náà àgbọ̀wọ̀ ihe na ba atụghọ da ihe ihe ndị a dị efu dị atụghọ ndị sa na aja dọkịta oge ọdọkọwa bẹni ẹ ana sẹni alẹ rọjò lọhùn dọka ezi dẹ nìyí dá abẹ nìka kuta ilé nìkú yìí dọka ihe yẹ ti dẹ ihe náà yà atụghọ ordinary muslim and you guy ordinary muslim ordinary kóbó yẹn náà ká àkóso is an ordinary muslim. dẹ̀dáyì òkóbó yẹn Na-Eka, ẹni ọrẹ dida yìí sika yìí ó wọlé mi mọ ni dọ́ni ni ọ̀nà àwọ̀rẹ́ mi kàwé àwọ̀rẹ́ à so ordinary ní màkà ni ẹni tẹ dín àdé àká ìkẹ ẹzẹyìn wọn tó ẹwọn náà bá rò fẹ ló wọ́n tó àwòrán become too much. wàá tẹ̀kẹ́ mọ́nàlọ́rọ̀ àti sọ̀rọ̀ náà ọ̀nà òru mọ́rọ̀rọ̀ ní àti kákúlẹ̀tì mi hàn ọ̀la bàbá yà ọ̀la kákúlẹ̀tì hàn ẹsẹ̀ rẹ̀ àbánkúmúrí na ghana abẹ́fẹ́ kọ̀nà bẹ́ẹ̀bí àwọn nánà ẹ̀rọ òun ló tẹ́tẹ́ mujahid ọ̀nà kọ́nà bìdáyì náà ń dá wa. tó tẹ́tẹ́ tó máa tún ìlú èrè jùlọ tó bẹ́ẹ̀ níyà. ẹ̀wẹ̀ àtúgbà da dẹ́ndógún tí kò àwọ̀ ti fi. part of that ọ̀rẹ́ ẹ̀dà kọ́wọ́ di méjì ọdún àwọ̀ tí láì bí malik mutu láìpẹ́ sàkéyù déyìn ìbùnú tẹ̀mí ẹ̀ àmọ́ náà yín kàtó arabic ló àwọ̀ chanda ìdú èlékè òyìn bí èzí kíkẹ́ nìkan ọ́ ọba mani mẹ́rin nàkó kàtó sí màkósà màkókà wọ́n kí wọ́n ato bẹ́ẹ̀ na ordinary ní ẹ̀kọ́ ní ẹ̀yìn wọ́tò ọmọdé ìnáka káàdì ilẹ̀ àrọ̀bí kàkàdì hàn alkadì nígbà náà ọmọdé ẹ̀wọ̀ àti wàhálà pọ́ọ́rọ́bì wà kéré ọmọdé yìí. because ẹ̀wọ̀rọ̀ àkànyọ́ọ̀bì ọmọdé làkọ́tù kọ́lẹ́kùnà ní sẹ́yìn fi kábàd. àrà nílẹ̀ ní mẹ́rin náà kànyà. wagwọrọ kanya boro wahụna kanya ba gahụna sa wahụna aba kanya na yare ni boro na jin ụfọdụ ara ya na ni boro boro na ọnụ na akanya. kakwa amasịrị ihu tọọrọ ekukene ahụ ihe nya ahụ ihe da ọsọrọ na eze akanya inna ka kadihun ila rabbika kadhan famulaki Ise na lera àbọ̀rọ̀. Allah wa جنات